Matu isi nke iri abụọ n'ihi na alaeze eluigwe yiri nwoke nke bụ nna nwe ụlọ onye pụrụ n'isi ụtụtụ ikota ndị ọlụ ije n'ubi vine ya ma mgbe ya na ndị ọlụ ahụ nwere otu olu ka onye ha otu shilling kwa ụbọchị o zigara ha n'ubi vaịn ya o wee pụọ dịka oge agha nke atọ hụ ndị ọzọ ka ha na-eguzo n'ọma ahịa na-alụghị ọlụ. o wee si ndị ahụ unu onwe unu gakwa n'ubi vaịn nke m ihe ọbụla ziri ezi ka m ga-enye unu ha wee jee o wee pụkwa ọzọ dịka oge agha nke isii na nke iteghete mekwa otu ahụ o wee pụọ dịka oge awa nke iri na otu hụ ndị ọzọ ka ha na-eguzo ọ ha gịnị mere unu guzoro n'ebe a ụbọchị dum na-alụghị ọlụ ha sị ya n'ihi na ọ dịghị onye ọbụla goro anyị ịlụ ọlụ ọ sị ha unu onwe unu gakwa n'ubi vaịn nke m ma mgbe o ruru anya anyasị onye nwe ubi vaịn ahụ si onye o tinyere ihe ya n'aka kpọọ ndị ọrụ ahụ kwụọ ha ụgwọ ọrụ ha malite site na ndị ikpeazụ rue ndị bụ ụzọ mgbe ndị e goro n'oge awa nke iri na otu bịara ha wee nata otu onye otu shilling ma mgbe ndị bụ ụzọ bịara ha chere na ha ga-anata nke ka ma hụ onwe ha natakwara otu onye otu shilling ma mgbe ha natara ya ha atamube megide nna nwe ụlọ ahụ sị ndị ikpeazụ a lụrụ otu a i mee ka anyị na ha raa anyị ndị buru ibu arọ nke ụbọchị taa ya na ifufe dị ọkụ ma ọ zara otu onye n'ime ha si enyi m emechọghị m mụ na gị enweghị otu olu ka m nye gị otu shilling welie nke bụ nke gị laa ana m achọ ka m nye onye ikpeazụ a dị ka m nyekwara gị o ezi na iwu ka m were ihe niile nke m mee ihe m na-achọ ma ọ bụ anya gị jọrọ njọ n'ihi na mụ onwe m bụ ezi mmadụ otu a ndị ikpeazụ ga-ebu ụzọ ndị bụ ụzọ ga-abụkwa ndị ikpeazụ mgbe Jizọs na-arịgoro Jerusalem o wee kwuru ndị ozi iri na abụọ ahụ iche bụ ndị na-eso ụzọ ya tinyere onwe ya o wee sị ha n'ụzọ lee anyị na-arịgoro Jerusalem a gararakwa nwa nke mmadụ nye n'aka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ ha ga-amakwa ya ikpe ọnwụ rara ya nye n'aka ndị mba ọzọ ka ha mee ya ihe ọchị pịa ya ihe kpọgide ya n'obe a ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ mgbe ahụ nne ụmụ Zebedi bịakutere ya ya na ụmụ ya ndị ikom na-akpọ isi ala nye ya na-arịọkwa ya ihe n'aka o wee sị ya gịnị ka ị na-achọ ọ sị ya kwee ka ụmụ m ndị ikom abụọ ndị a nọdụ otu n'aka nri gị otu n'aka ekpe gị na ala eze gị ma Jizọs zara sị unu amataghị ihe unu na-arịọ unu pụrụ ịṅụ iko ahụ nke mụ onwe m gaje ịṅụ ha sị ya anyị pụrụ ọ sị ha iko m ka unu ga-aṅụ n'ezie ma ịnọdụ n'aka nri m na n'aka ekpe m abụghị nke m inye kama ọ dịịrị ndị nna m doziworo ya ma mgbe ndị ozi iri fọdụrụ nụrụ ya iwe were ha nke ukwuu n'ihi ụmụnne abụọ ahụ ma Jizọs kpọrọ ha bịakwute ya sị unu amatawo na ndị bụ isi nke mba niile ọzọ na-eme ha dị ka ndị nwe ha ndị ukwu ha na-achịkwa ha ọ bụghị otu a ka ọ ga-adị n'etiti unu kama onye ọbụla nke na-achọ ka e mee ya onye ukwu n'etiti unu ọ ga-abụ onye na-ejere unu ozi ọzọ onye ọbụla nke na-achọ ka ọ bụrụ onye isi n'etiti unu ọ ga-abụ oru unu dịka nwa nke mmadụ abịaghị ka ejere ya ozi kama ka o jee ozi ka o werekwa ndụ ya nye ka ọ bụrụ ihe mgbapụta n'ọnọdụ ọtụtụ mmadụ mgbe ha na-apụta na Jeriko oke igwe mmadụ wee soo ya ma lee ndị isi abụọ ndị na-anọdụ n'akụkụ ụzọ mgbe ha nụrụ na Jizọs na-agabiga ha tie mkpu sị onye nwe anyị mere anyị ebere nwa igwe mmadụ ahụ wee bara ha mba ka ha kpuchie ọnụ ha ma ha tikarịrị mkpu sị onye nwe mere anyị ebere nwa Devid jizọs wee guzo kpọọ ha wee sị gịnị ka unu na-achọ ka m mere unu ha sị ya onye nwe anyị ka e wee meghee anya anyị ma jizọs ebe o nwere na arụ ha o wee metụ anya ha aka ngwa ngwa e wee mee ka ha hụ ụzọ ha wee soo ya